AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ndeewo ana m ekele gị ka amara nke chineke bụrụ nke gị ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu ezinụlọ ana m asị ka ihe gara gị nke ọma isiokwu nke m chọrọ ka anyị leba anya bụ nke na-arụtụrụ anyị aka na anyị kwesịrị ị na-adụrịta onwe anyị ọdụ na-akasịrịta onwe anyị obi ma ọ bụghị otu a nzukọ ma ọ bụ nnọkọ nke anyị na-enwe abaghị uru ọ bụla ọ dịghị ihe ọ na-alụpụtara anyị ya mere n'ụbọchị taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ka anyị lebatụ anya n'isiokwu nke na-asị emeghị ngwa bụ ohere Chineke ji na-edozi ụzọ gị emeghị ngwa bụ ohere Chineke ji na-edozi ụzọ gị dịka m kwuru mbụ eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke ụbọchị taa ị maara na naanị ihu onye iro nwere ike ime gị bụ ime dịka a ga-asị na ọ na-adị anya ma ọ bụ na Chineke anaghị eme ngwa ngwa ịza gị ekpere ileta gị ma nke a apụtaghị na ị gaghị enweta ma ọ bụ ịnata ihe ọ bụla nke ị kwesịrị ịnata n'aka Chineke naanị ihe ọ nwere ike imebe ịhapụ gị n'ime olulu dịka ọ hapụrụ Josef n'ime olulu lee otu josef si baa n'ime olulu ụmụnne ya hụrụ na josef bụ onye bụ onye natara ọma ebe chineke nọ ha amaghị ihe chineke kwadobere nye ezinụlọ ha site n'aka josef ha wee hazie otu a ga-esi wepụ ndụ josef kama ịla ndụ ya n'iyi ha tụnye ya n'ime olulu ịtụnye ya n'ime olulu esi n'ebe ahụ kpọrọ ya resi ndị ishmel gị onye na-ege ntị ọ bụghị n'ihi na eresiri josef ndị ishmel bụ otu josef si wee bụrụ ọgaranya bụrụ onye nke na-achị achị ọbụna n'ala ebe ọ bụ uru nna achị ime ka ị mara ọ bụrụ dịrị na onye iro emewo ka ịdanye n'ime olulu dị otu a olulu ahụ a ga-abụ ebe ndụ gị ga-akwụsị n'ụbọchị taa tụkwasị Chineke obi n'ihi na Chineke agaghị enye ya ohere ịkpatụ ndụ gị aka ị maara na ohere ahụ eji tụba Josef n'ime olulu dịka anyị na-ekwu bụ nke eji mee ka okporo ụzọ ya n'ala Ijipt bụrụ nke ghere oghe ọ bụrụ na ị chọrọ ịmata ihe dị otu a gụọ akwụkwọ jenesis isi ohu na iri na asaa bido n'amaokwu nke ohu ruo n'amaokwu nke ohu na itoolu ma ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị galecia isi anọ bido n'amaokwu nke mbụ ruo na nke ise lee anya gụọ amaokwu nke anọ ka anyị gụọ ya dịka esi depụta ya n'akwụkwọ nsọ ọ sị ma mgbe oge ahụ zuru Chineke zipụtara ọkpara ya onye amụrụ site na nwanyị onye amụrụ n'okpuru iwu mgbe oge ahụ ruru ekwewo nkwa ịmụrụ ụwa onye nzọpụta onye ga-anapụta ha na nramahụ ha niile dịka ọ dịrị mụ na gị n'ụbọchị taa ma ndị galecia isi anọ amaokwu nke anọ na-eme ka anyị mara sị na nke a emezughị ruekwa mgbe oge ahụ ruru ya mere ihe niile nke na-eme na ndụ gị n'ụbọchị taa bụ nke na-eme mgbe oge ya ruru n'otu aka ahụ ọ dị ngọzi ahụ ọ dị ihe ọma ahụ nke chineke dọrọ na-eche gị mgbe oge ya ruru ngwa ngwa oge ya ruru ị ga-ahụ na ihe ndị a ga-abụ ihe ndị nke ga-alụpụta ezi ihe n'ime ndụ gị ka anyị letụ anya n'akwụkwọ abụọma isi narị na anọ bido n'amaokwu nke ohu na anọ ruo n'amaokwu nke ohu na asatọ ma ebe m chọrọ ka anyị gbata ụkwụ bụ n'amaokwu nke ohu na asaa akwụkwọ abụọma isi narị na anọ amaokwu nke ohu na asaa ọ na-asị otu a ha niile na-ele anya gị inye ha ihe oriri ha na mgbe ya gị onye na-ege ntị ihe niile kere eke ọ bụ n'aka Chineke ka onye ọbụla na-esi eweta ihe oriri ọ dịkwanụ onye Chineke na-anaghị enye ihe oriri na mgbe ya ya mere mgbe ọ dị gị ka egbu oge ịza ekpere gị mgbe ọ dị gị ka a na-egbu oge ime ọchịchọ nke obi gị ị onwe gị oge ahụ o ruola n'ihi na oge ahụ rue jehova ga-emezu ihe ahụ nke obi bu n'obi gbasara gị ọ dịghị ihe ọ bụla nke bụ ezi ihe nke chineke ga-agọnarị gị ọ bụ ya kpatara ị ga-eji ghara ịda mba ọ dịghị mgbe oge e gburu za ekpere gị na ịgọnarị gị ihe nke ị kwesịrị inweta bụ otu n'ezie mgbe ị na-eche na a na-egbu oge mgbe ahụ ka chineke ji na-ahazi ụzọ gị ime ka ihe gara gị nke ọma gee ntị matakwa na mgbe ọ na-adị ka ihe na-agara anyị nke ọma nke a na-ahazighị ahazi site n'aka Chineke nke a na-eweta ọdịda nke ị na adadakọrọ aja ma m na-asị nke a aga abụ oke gị n'ụbọchị taa lee Abraham ime ngwa ngwa Ishmael bata n'ụlọ ya dịka nwa ma gụọ akwụkwọ Jenesis ka ịhụ na Ishmael batara na ụlọ Abraham adịghị mgbe ọ hụrụ Abraham ọhụ ọma nramahụ so ya ya mere gị onye na-ege ntị nwee ntụkwasị obi ebe Chineke nọ mgbe ị na-atụ onwe gị ụta bụ mgbe ị mere ihe na-ekwesị ekwesị mgbe ihere na-eme gị bụ mgbe ike onwe gị gwụrụ gị ma amara nke Chineke na-ekpuchi na-anapụta mụ na gị na nramahụ ndị a ihe ọma niile kwanụ ma ọ bụ ihe nke anyị na-akpọ ọganiru n'elu ụwa nke a bụ nke ndị nwere ntachi obi na ogologo ntachi obi na-achọta ndị ọ dịghị mgbe na ndụ gbara ha ferefere ọ dị okwu m chọrọ ka anyị were mechie isiokwu nke ụbọchị taa gịnị bụ okwu ndụmọdụ a onye ọ bụla pụrụ ịda mba nke ahụ bụ ihe nke na-agbara ụwa mfe ime ma ihe ndị nke kachasị mkpa bụ onye ahụ nke hụworo ihe rue n'oge ahụ nke ihe niile kụsasịworo n'ụzọ ya nke ọ bụ ya sị ana m etinyekwa aka n'ebe a ọzọ onye ọbụla sị ya nwa m nwanne m enyi m ịgbalịala ime na ihe nwere ike ime ụta adịkwa gị a na-asị na mgbe ahụ bụ mgbe a na-amata onye nwere ntachi obi onye nwere ikike onye nwere ọnụnụ ọkụ n'obi ịchọta ihe nke ọ na-achọ bụ onye ahụ ọ bụ n'elu ihe ndị a niile ya ejidesie onwe ya aka ike ma nweta ihe nke ọ na-achọ ana m asị n'ụbọchị taa biko tụkwasị Chineke obi ekwela ka ihe ọ bụla ọnọdụ ọ bụla ịma mgba nke onye iro napụ gị inweta mkpebi nke Chineke kpebiworo si na ọ bụ nke a bụ nke bụ oke gị n'ụbọchị ndị a ya gazie Onye na-akwado anyị n'ihe ọma n'ihe dị ukwuu n'ọdịnihu ma na-asị gị onye na-ege ntị nwee ntụkwasị obi ebe Chineke nọ ihe niile ọ na-eme n'ime ụwa nke a bụ nke ọdịmma nke mụ na gị anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa anyị na-asị ka Chineke gbaa gị ume ka Chineke mee ka ịhụnanya ya na amara ya bara gị ụba gị ma na ezinụlọ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso na adreesị ndị a awrnigeria at Ma ọ com awrnigeria at maọbụ at gmail at gmail chekụtakwa awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo maọbụ na ịchọrọ ịkụrụ anyị n'ekwentị nọmba anyị bụ 07063637224 07063637224 ugbu a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji ezi onye igbo onye ọma na-ege ntị ana m arịọ ka amara chineke bara gị ụba n'aha jizọs amen ana m ekele gị na-ekelekwa chineke n'ihi na o mere ka anyị nwee ike n'okwu ya n'oge a n'ụbọchị taa isiokwu anyị na-asị ka oke osimiri niile dịrị duu ka oke osimiri niile dịrị ihe ọgụgụ anyị dị n'akwụkwọ matu isi iri abụọ na atọ akwụkwọ matu isi asatọ amaokwu nke iri abụọ na atọ matiu dịka ọ nọ n'agba ọhụrụ isi asatọ amaokwu nke iri abụọ na atọ tutu anyị aga n'ihu ịgụ ihe ọgụgụ ka anyị atọ isi ekpere rie onye nwaanyị chineke anyị na-ekele gị na-atụrụ gị mma mma doo okwu gị nsọ n'ihi na gị onwe gị dị nsọ na aha jizọs kraịst bụ onye nwaanyị amen matiu isi asatọ amaokwu nke iri abụọ na atọ ka oke osimiri niile dere ebe ahụ na-asị a mgbe ọ batara n'ime ụgbọ ndị na-eso ụzọ ya wee soo ya ma lee oke ajọọ ifufe febe n'oke osimiri ribe okwu ama ma lee oke ajọọ ifufe febe n'oke osimiri ya mere ebili mmiri na-ekpuchi ụgbọ ha ma ya onwe ya nọ na-ararụ ụra ha wee bịakwute ya kpọtee ya si onye nwe anyị zọpụta anyị anyị na-ala n'iyi o wee sị ha gịnị mere unu na-atụ ụjọ unu ndị okwukwe nta mgbe ahụ o biliri baara ifufe na oke osimiri ahụ mba amen oke osimiri ndajụ wee dị ibube wee nwụọ ha na-arụ ha si aha mmadụ gịnị ka onye a bụ na ọbụna ifufe na oke osimiri na-anya ya ntị amen ile anya n'ebe a mgbe jizọs kraịst na ndị na-eso ụzọ ya nọ na-ejegharị na-agbasa ozi na-emekwa ihe rịba ama ha dị iche iche ebe a mere ka anyị mata na jizọs na ndị na-eso ụzọ ya banye n'ime ụgbọ ije n'ofe mmiri nke ọzọ ma mgbe jizọs kraịst lara n'ala ala ụgbọ jee zere onwe ya ike akwụkwọ nsọ ebe a mere ka anyị mata na ebili mmiri dị ukwuu oke ifufe dị ukwuu malitere fewa ebili mmiri wee dị nke riri nne ma ụjọ wee bịa ndị na-eso ụzọ ya ma chetakwa na ndị na-eso ụzọ jizọs kraịst ọtụtụ n'ime ha maọbụ ụfọdụ n'ime ha bụra ndị na-egbu azụ iji gwa gị ụdị ebili mmiri ka bịakwutere ha nke mere ka ụjọ wee baa ha n'arụ ma mgbe ha jere n'ebe ahụ kpọtee onye nwe anyị sị onye nwe anyị anyị na-ala n'iyi bịa zọpụta mkpụrụ obi anyị akwụkwọ nsọ n'ebe a mere ka anyị mata na jizọs biliri jụọ ha gịnị mere unu na-atụ egwu unu ndị okwukwe nta ọ bụghị naanị nke a jizọs wee bilie ma kwuo okwu ebili mmiri wee ederedu ifufe ndị ahụ niile wee ederedu nke na-egosi na ọ dịghị ụdịka ihe ọbụla na-atụ ụjọ n'ime ụwa nke jizọs kraịst na-apụghị ikwu okwu ihe ahụ wee ederedo n'ihi na ọ bụrụ na jizọs kraịst nwere ikike ikwu okwu ebili mmiri ederedu ọ dịghị ihe ọbụla bụ nsogbu gị ọ dịghị ihe ọbụla bụ nramahụ gị ọ dịghị ihe ọbụla na-akpagbu gị ọ dịghị ihe ọbụla bụ ọnọdụ anya mmiri akwa gị nke jizọs kraịst na-enweghị ike ikwu okwu ihe ahụ wee ederedo ma cheta na o nwere otu ihe ọ jụrụ ọ gwara ndị na-eso ozi ezi gịnị mere unu na-atụ ụjọ unu ndị okwukwe nta gị onwe gị onye na-ege ntị ugbu a amaghị m oke okwukwe ya amaghị m ma ị nwere okwukwe n'okwu chineke amaghị m ma ị nwere okwukwe na jizọs kraịst pụrụ ime ihe ndị a bụ ihe ụjọ gị niile ihe ndị a agabiga naanị nwere okwukwe n'ebe jizọs kraịst nọ ọ ga-adịrị gị mma ọ bụrụ gị nwee okwukwe wepụ ụjọ n'ime ndụ gị wepụ ụjọ n'ihe ọbụla ị na-eme hapụ ibe onye na-atụ ụjọ hapụ ibe onye na-ahụ ihe ọbụla na-ahụ ya si na ihe nke apụghị omume ma n'ebe jizọs kraịst nọ ọ dịghị ihere anyị ahụ n'omume jizọs nwere ikike ikwu okwu ihe ọbụla nọ n'ime ndụ gị ederedu jizọs nwere ikike ikwu okwu nrịanrịa ọbụla nọ n'ime ndụ gị esi ebe ahụ pụọ jizọs kraịst nwere ikike ikwu okwu ihe isi ike ọbụla nọ n'ime ndụ gị abụọ n'ihi na jizọs kraịst weliri olu ya elu ọ bụghị naanị na o weliri olu ya elu ngwa ngwa o kwụsịrị okwu a ebili mmiri wee ṅaa ya ntị ebili mmiri wee rubere ya isi ma ibubo nwụrụ ndị na-eso ụzọ ya na ahụ sị aha mmadụ gịnị ka nwoke a bụ ọbụladị na ifufe na-aṅa ya ntị ọwụ otu a ka jizọs kraịst dị ọ ụdị ikike nọ n'ime jizọs kraịst ọ bụ ụdịka nzọpụta nọ n'ime jizọs kraịst ọ bụ ụdịka mgbapụta nọ n'ime jizọs kraịst na ọnọdụ ọbụla gị chọtara onwe gị naanị nwee okwukwe kpọkwuo jizọs kraịst n'ihi na ndị na-eso ụzọ ya jiri n'ebe ahụ kpọta ya si onye nwaanyị anyị na-ala n'iyi jizọs wee bilie ma ha chefu na jizọs nọra n'ime ụgbọ ahụ ma ọ bụ na ha amaghị na jizọs kraịst nwere ikike ime ka ebili mmiri ahụ dịrị duu ma ọ bụ otu ọ dị anyị n'ụbọchị kịta ọtụtụ mgbe mmadụ nwere ike nọ na mkpa ọtụtụ mgbe mmadụ nwere ike ịbanye na nsogbu ọtụtụ mgbe mmadụ nwere ike inwe ihe na-esogbu ya ma o chefuo na ya e nwere chineke bụ onye na-adị ndụre mgbe ebighị ebi ma nwee okwukwele ebe ọ nọ tụkwasị ya obi dabere na nkwa ya dabere n'okwu ya ebili mmiri abịa n'ime ndụ gị ha ga-adaji n'ụbọchị kịta ka ị na-ekwere ka onye nwanyị baara ebili mmiri ọbụla nọ n'ime ndụ gị mba ka o nwee ike idere duu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen Rosa. chineke ntị nwa chineke marakwa na ihe niile nọ n'ime akwụkwọ nsọ chineke bụ okwu ya oziọma nke sitere n'olu nwanne anyị nwoke ahụrụ eze mma ugoji onye mgbasa ozi na-echekwutara mụ na gị na oke osimiri niile nke dị n'ime ndụ anyị jehova siwo ma ha deredu marakwa na chineke kwuo okwu okwu ya bụ ee na emen o nweghị ihe nọ n'ime akwụkwọ nsọ na-ana emezu ma na-arịọ gị onye na-ege ntị kwere na chineke na gburugburu ihe niile na-eme n'ime ndụ gị nwere ike ịbụ ihe na agbagoju gị anya gị na-eche n'ime obi gị ma chineke o chefuwo gị ka m gwa gị onweghị onye chineke chefuru chekwutakwa na mmehie kpatara ihe nramahụ nke niile anyị na-enwe n'ime ụwa nka ka m chekwutara gị na ịbụ nwa chineke na-ege ntị kwere n'ime nna anyị nke kere anyị kwere na mmụọ nsọ ka obi gị ghara ịlọ mmiri mara na chineke ga-eme obi gị mma n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa kwere na chineke na ọkụ osimiri niile nke nọ n'ime ndụ gị ga-edere du amen nwanne anyị nwoke onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji aha ọma imeela n'oziọma nke taa anyị na-asị ka chukwu gbaa gị ume ọ bụrụ na ọ dị ihe nọ n'ime ndụ gị ma ọ bụ nke ezinụlọ gị na-agbagwoju gị anya n'oziọma nke ị nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka oke osimiri niile nọ n'ime ndụ gị dere du n'aha jizọs amen imeela nwanna anyị nwoke ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị rutene anyị nso na adreesị ndị a arigiria at yahoo dot com com maọbụ awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo chekụtakwa awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com kọrọ anyị na-ekwentị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ịjụ anyị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ ito n'ime kraịst rute anyị nso 070 6363 7224 070-6363-7224 ka Chineke dozie okwu ya. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo